Ọ tọrọ igbe. Ọ tọrọ igbe. Ọ tọkwara ịgba. Ọ tọkwara ịgba. Ọ na-atọ nkata. Ọ na-atọ nkata. Ọ ga-atọ eriri. Ọ ga-atọ eriri. Ọ chọrọ ịtọ akwa. Ọ chọrọ ịtọ akwa. Ana m atọfe igbe n'ịgba. Ana m atọfe igbe n'ịgba. Anyị ga-atọfu eriri. Anyị ga-atọfu eriri. Ana m awụ mmanụ. Ana m awụ mmanụ. Ana m awụkwa mmanya. Ana m awụkwa mmanya. ana m awụfu mmiri ana ị chọrọ ịwụ mmanya ị chọrọ ịwụ mmanya Mba, achọrọ m ịwụfu mmanụ. Mba, achọrọ m ịwụfu mmanụ. Ị na-awụfu mmiri? Ị na-awụfu mmiri? O nwere ike ịwụfu mmanya. O nwere ike ịwụfu mmanya. O buru ibu. O buru ibu. Ọ na-ebu ibu. Ọ na-ebu ibu. O butere ibu. Ọ na-ebute igwe. Ọ na-ebute igwe. Ọ chọrọ ibute ibu. Ọ chọrọ ibute ibu. O bufuru ibu. O bufuru ibu. O bufuru igbe ya. O bufuru igbe ya. O gbufụtara igbe ahụ. O gbufụtara igbe ahụ. Ọ na-ebufu ibu. Ọ na-ebufu ibu. Anyị ga-ebuputa ibu. Anyị ga-ebuputa ibu. Unu ga-ebupu akwa? Unu ga-ebupu akwa? Mba, anyị ga-ekwupụta akwa. Mba, Ọ chọrọ ibufu ibu. Ọ chọrọ ibufu ibu. ọ chọrọ ibufụta ibu o bufuru ibu o bufuru ibu Ị ga-ebufu ibu. Ị ga-ebufu ibu. Ị chọrọ ibufu ịgba? Ị chọrọ ibufu ịgba? Ọ zụfere anụ. Ọ zụfere anụ. Ọ na-azụfe nri. Ọ na-azụfe nri. Ị nwere ike ịzụfe ọka. Ị nwere ike izufe ọka. O rifere nri. O rifere nri. Anyị na-erife anụ. Anyị na-erife anụ. Achọrọ m irife nri. Achọrọ m irife nri. Nna m refere igwe. Nna m repara igwe. Ọ na-erepụ uwe. Ọ na-erepụ uwe. Ị chọrọ irefe anụ? Ị chọrọ irefe anụ? Edefere m leta. Edefere m leta. Ọ na-edefe akwụkwọ. Ọ na-edefe akwụkwọ. Achọrọ m idefe akwụkwọ. Achọrọ m idefe akwụkwọ. O chiri echi. O chiri echi. Ọ na-echi echi. Ọ na-echi echi. O mechiri ụzọ. O mechiri ụzọ. Ọ na-emechi ụzọ. Ọ na-emechi ụzọ. O ziri ezi. O ezi. Ọ na-ezi ezi. meziri igwe. O meziri igwe. Ọ na-emezi igwe. Ọ na-emezi igwe. O meghere ụzọ. O meghere ụzọ. Ọ na-emeghe ụzọ. Ọ na-emeghe ụzọ. Ọ kụziri okwu Igbo. Ọ kụziri okwu Igbo. Ọ na-akụzi okwu Igbo. Ọ na-akụzi okwu Igbo. Onye kwuru okwu? Onye kwuru okwu? O kwuru okwu. O kwuru okwu. O nwere ike ikwu ya. o nwere ike ikwu ya ha na-ere anụ ezi n'ahịa ha na-ere anụ ezi n'ahịa ebe ole ka ị zụrụ mmanya ngwọ a ebe ole ka ị zụrụ mmanya ngwọ a Ị chọrọ ịzụ anyịnya igwe? Ị chọrọ Ụmụ akwụkwọ ole ka ị nwere? enwere m otu nwa akwụkwọ naanị enwere m otu nwa unu ṅụrụ mmanya nkwụ ha na-aṅụ mmanya nkwụ ha nkwụ ị mmanụ nkwụ n'ahịa Ị chọrọ ịzụ mmanụ nkwụ a? Ị chọrọ anụ ehi ma Ị chọrọ anụ ehi ma ọ bụ anụ ewu? Ị ga-esi anụ ọkụkọ taa? Ị ga-esi anụ ọkụkọ taa? Ha na-ere akwụkwọ nri? Ha na-ere akwụkwọ nri? Enwere mmanya n'ime iko a. E n'ime iko a. Achọrọ m ịzụ akpụ ịwa. ịwa. Ụlọ ya dị n'elu ugwu. Ụlọ ya dị n'elu ugwu. Akwụkwọ gị dị n'elu igbe ahụ. Akwụkwọ gị dị n'elu igbe ahụ. Nke ahụ ọ bụ nwanne gị? Azụrụ m ite a n'otu Azụrụ m ite a n'otu ụlọ ahịa. azụrụ m ya n'ụlọ ahịa ahụ azụrụ m ya n'ụlọ ahịa ahụ anyị riri nri n'otu ụlọ nri anyị riri nri n'otu ụlọ nri ya n'ime ụlọ mmanya ahụ. Ahụrụ m ya n'ime ụlọ mmanya ahụ. Aha obodo ahụ bụ Enugwu. Aha obodo ahụ bụ enugu iko ahụ ọ na-asị ike iko ahụ ọ na-emezi ike igbe oh, na-emezi ike igbe ahụ Agara m ụlọ akwụkwọ n'ehihie echi. echi. Anyị gwuru egwu na mgbede echi. Anyị gwuru egwu na mgbede echi. Anyị ga-amụ akwụkwọ n'abalị echi. Anyị ga-amụ akwụkwọ n'abalị echi. Atụfuru m akwụkwọ m echi. Atụfuru m akwụkwọ m echi. Ahafuru m ya n'ụlọ akwụkwọ. Ahafuru m ya n'ụlọ akwụkwọ. O wefuru efere n'oche nri. o wefuru efere n'oche nri o wefuru ego na-aba n'ọnụ ahịa ya o ego na-aba n'ọnụ ahịa ya ha gafere ụlọ anyị na mgbede echi Ha gafere ụlọ anyị na mgbede echi. Ọ gafere ule. Ọ gafere ule. Achọrọ m ịtụfu ụdọ a. Achọrọ m ịtụfu ụdọ a. achọrọ m ịwụfu mmanya ngwọ a achọrọ m ịwụfu mmanya ngwọ a ị nwere ike iwefu efere ị nwere ike iwefu efere achọrọ m ịgafe ụlọ ahịa ahụ achọrọ m ịgafe ụlọ ahịa ahụ achọrọ m ịhafụ akwụkwọ m n'ụlọ gị achọrọ m ịhafụ akwụkwọ m n'ụlọ gị ị nwere ike ịhafụ ya n'ebe a ị ga-atụfu ego ị ga-atụfu iko ahụ ee aga m ya ee aga m ya ị ga ị ga-atụfu akwụkwọ ahụ Ọ na-ahapụ ụlọ ugbu a. Ọ na-ahapụ ụlọ ugbu a. Ọ na-ewepụ nri. Ọ na-ewepụ nri. ọ na-ebufu igbe ya ọ ị ga-ahapụ ya n'ebe ị ga-ahapụ ya n'ebe a gị ha na-ahapụ gị ebe ole ka ị ga-ahapụ ya ebe ole ka ị ga-ahapụ ya Anyị ga-agafe ahịa. Anyị ga-agafe ahịa.